Jọn isi nke iri na atọ ma mgbe ememe ngabiga aka erughị ebe Jizọs matara na oge awa ya abịawo ka o si n'ụwa nke ala gụrụ nna ya ebe ọ hụrụ ndị nke aka ya nọ n'ụwa n'anya ọ hụrụ ha n'anya ruo ọgwụgwụ ihe mgbe ha na-eri nri anyasị mgbe ekwensu tinyesịrị ugbu a n'obi Judas Iskariọt nwa Simon ka ọ rara ya nye Jizọs ebe ọ matara na nna ya nyere ya rịị ihe niile n'aka na o sikwara n'ebe Chineke nọ pụta na-alakụrụkwa Chineke o bilie na nri anyasị wụsa uwe ya wee chiri akwa a na-eji hichaa arụ wee kee onwe ya n'ukwu mgbe ahụ o tinye mmiri n'ihe a na-eji saa arụ wee malite ịsa ụkwụ ndị na-eso ụzọ ya na iji akwa a na-eji hichaa arụ nke o kereri n'ukwu hichaa ụkwụ ha ya mere ọ bịakwute Simon Pita ọ sị ya onye nwe anyị gị onwe gị na-asakwa ụkwụ m Jizọs zara sị ya ihe mụ onwe m na-eme gị onwe gị amataghị ya ugbu a ma ị ga-amara mgbe ihe ndị a gasịrị Pita sị ya ị gaghị asa ụkwụ m ma ọlị ruo mgbe ebighị ebi Jizọs zara ya sị ọ bụrụ na asaghị m mụ na gị enweghị oke ọbụla Simon Pita sị ya onye nwe anyị ọ bụghị naanị ụkwụ m kama aka m abụọ akwa na isi m Jizọs sị ya onye a saworo arụ mkpa ịsa arụ ọzọ adịrịghị ya ma ọ bụghị ịsa ụkwụ ya kama arụ ya dum dị ọcha unu onwe unu dịkwa ọcha ma ọ bụghị unu niile n'ihi na ọ matara onye gaje ịrara ya nye n'ihi nke a ka ọ sịrị ọ bụghị unu niile dị ọcha ya mere mgbe ọ sasịrị ụkwụ ha chịrịkwa uwe ya nọdụkwa ala ọzọ ọsị ha unu maara ihe m meworo unu unu onwe unu na-akpọ m onye ozizi na onye nwe anyị unu na-ekwukwa nke ọma n'ihi na ọ bụ otu m dị ya mere ọ bụ na mụ onwe m bụ onye nwe unu na onye ozizi unu sara ukwu unu unu onwe unu na-ejikwa ụgwọ ịsarịta ukwu ibe unu n'ihi na enyewo m unu ihe nṅomi ka unu onwe unu wee na-emekwa dịka mụ onwe m mere unu n'ezie n'ezie asị m unu oru adịghị aka onye nwa ya ukwuu onye ozi adịghị akakwa onye zitere ya ukwuu ọ bụrụ na unu matara ihe ndị a ngọzi na-adịrị unu ma asị sị na unu na-eme ha ekwughị m okwu banyere unu niile mụ onwe m matara ndị m rọpụtara kama ọ bụ ka emezuo ihe edeworo n'akwụkwọ nsọ onye na-eri nri m buliri ikiri ụkwụ ya imegide m site n'ugbu a ana m agwa unu mgbe ọ ka erughị ka unu wee kwere na mụ onwe m bụ ya mgbe ọbụla ọ ga-eru n'ezie n'ezie asị m unu onye na-anara onye ọbụla m ga-ezite mụ ka ọ na-anara onye na-anara m na-anarakwa onye zitere m mgbe Jizọs kwụsịrị okwu ndị a obi lọrọ ya mmiri n'ime mmụọ ya o wee gbaa ama sị n'ezie n'ezie asị m unu na otu onye n'etiti unu ga-arara m nye ndị na-eso ụzọ ya na-elerịta onwe ha anya na-enwe obi abụọ onye ọ na-ekwu okwu banyere ya otu onye n'etiti ndị na-eso ụzọ ya na-anọdụ na nri na-adabere n'obi Jizọs onye Jizọs hụrụ n'anya ya mere Simon Pita fere onye ahụ isi wee sị ya gwa onye ọ na-ekwu okwu banyere ya onye ahụ dabere otu ọ dị n'obi Jizọs wee sị ya onye nwe anyị onye ka ọ bụ ya mere Jizọs za sị ọ bụ onye ahụ nke mụ onwe m ga-esuru iberibe achịcha n'ofe nye ya ya mere mgbe o susiri iberibe achịcha ahụ o were ya nye Judas nwa Simon Iskariot mgbe e nyesịrị ya iberibe achịcha ahụ Mgbe ahụ Setan batara n'ime onye ahụ ya mere Jizọs sị ya ihe ị na-eme mee ya ọsọ ọsọ ma ọ dịghị onye ọbụla n'ime ndị nọdụ na nri maara ihe o ji gwa ya okwu a n'ihi na ụfọdụ na-eche ebe Judas ji akpa ego na Jizọs sịrị ya zụta ihe dị anyị mkpa n'ememe ma ọ bụ ka onye ndị ogbenye ihe ya mere mgbe ọ narasịrị iberibe achịcha ahụ ọ pụọ ngwa ngwa ma ọ bụ abalị ya mere mgbe ọ pụrụ pụrụrị Jizọs sị ugbu a ka e nyere nwa nke mmadụ otuto enyekwara Chineke otuto n'ime ya Chineke ga-enyekwa ya otuto n'ime onwe ya ngwa ngwa ka ọ ga-enyekwa ya otuto ụmụntakịrị ọ fọdụrụ nwa oge mụ na unu ga-anọ unu ga-achọ m dịka m gwakwara ndị Juu sị ebe mụ onwe m na-ala unu onwe unu apụghị ịbịa otu ahụ ka m na-asị unu ugbu a iwu ọhụụ ka m na-enye unu ka unu hụrịta ibe unu n'anya dịka m hụrụ unu n'anya ka unu onwe unu hụrịtakwa ibe unu n'anya mmadụ niile ga-eji nke a mara na unu bụ ndị na-eso ụzọ m ọ bụrụ na unu enwerịta ịhụnanya n'ebe ibe unu nọ Simon Pita sị ya onye nwe anyị olee ebe ị na-ala Jizọs zara sị ebe m na-ala ị pụghị iso m ugbu a ma ị ga-eso m ma emesịa Pita sị ya onye nwe anyị n'ihi gịnị ka m na-apụghị iso gị ọbụna ugbu a m ga-atọgbọ ndụ m n'ihi gị Jizọs zara sị ị ga-atọgbọ ndụ gị n'ihi m n'ezie n'ezie asị m oke ọkụkụ agaghị akwa ruo mgbe ị ga-agọnarị m ugbo atọ